naijiria na mba ụwa ndị ọzọ ebe ndị igbo bi dịka anyị si ekwu anyị bụ ndị igbo na-asị na uche bụ akpa onye pụta ọnyalụ nke ọchị nke anyị ka anyị ga-enye unu ibezi m akọ bụ ife anyị ji aga na ọtụtụ ife ị ga-anụ anyị ga-ekwu nwee ike ọma ndabasị na gị mana onwe nke ịma karịa anyị kọwala anyị na ọ bụrụ na Facebook ebe ị gara anụ eh, ozi a nke anyị na-ezite ideela anyị eh, uche gị anyị azakwa gị uche ife bụ uche anyị enwe na-eme gịnị a na-atụkọsị uche afọ o wee mee gịnị o wee pụta ife daalụ maazị ọbasi dịka etu ndị mmadụ si wee tinye ọnụ n'okwu nke anyị kwuru na izu gara aga hmm. um, ana m ekelekwe ndị um, na-atụnye ọnụ n'okwu maka ọ dị mkpa ka onye ọ bụla ghọta na nke wụhụ ebe ọ ga-awụ otu onye kwuo ndị ọzọ ekewe ntị nkata ka a bịara ka a kpee ebe a ya mere ndị zaranụ ọtụmadụ e, na fesbuk ma n'ụzọ ndị ọzọkwa anyị ekelela ụnụ ee n'izu gara aga nkata anyị kpara gbasara ihe mere e, elekshọn emere n'Imo steeti na ma ndị hụrụ ihe anyị kwuru eh, ya dị ha mma n'anya ma ndị na-ewe iwe otu anyị chi dewe ọnụ ọtụtụ n'ime ha chee na anyị na-ekwu banyere ihe dị ọha ma banyere hope ụzọ dị mma otu ihe m chọrọ ah, m kwuo ụnụ atụnye ọnụ gwa m ma ekwughere m eche m na ebe anyị si na-abịa ọwụhụ ma onye meriri ma onye na hụ na anyị na-ekwu na ọ dị mkpa n'ala Igbo ọ bụrụ na-ahọpụta mmadụ ga-achị Igbo ya bụrụ ihe ọha chọrọ anyị achọghị ka ndị mba ga na-ahọrọ anyị ndị ga na-achị anyị echem m na-ebe isiokwu anyị nọ ụnụ ga-atụnye ọnụ na ya eziokwu ọ ihe anyị kwuru dị etu anyị si kwu ya ka ọ dị anyị akwụrụ ọrụ ihe dị ọha anyị akwụrụkwanụ n'ụzọ ụzọ dị mma anyị akwụrụkwanụ ka anyị nọdụ n'isi nke ndị Suprim Kọt ka ọ bụrụ na anyị na-ekpebi ihe okwu ihe anyị na-ekwu bụ ka ọ dị mma maka ndị Igbo dịka isi ikwu ya ọ ga-abụ ndị Igbo rọpụta onye ga-achị ha onye aha bụrụ onye ndị Igbo chọpụtara eh, rọpụtara na-abụrụ ọzọ emechaa onye ọzọ esi ebe ọzọ bịakwa ndị Igbo si ha na onye ha ndị Igbo kwuru ga-achị ha Mm. dị mkpa anyị na-ekwunarị n'ikoro bụ na akọ na uche ka Igbo ga-eji na-agazi ije oge agago mgbe tigbuo ọ maọbụ ike ofu onye asị o na-efe maka a sị na agwa ofu onye fụ adagha ịbụ gịnị iwe eke mhm. uche onye ọbụla ga-adị ya maka na anya onye bụ okie eh? ife mezi n'izu a bụ anyị ga-atụlezi ya bụ jọjmenti nke suprim kọt nyelu maka na ta ewepụtago atụmatụ etufa si wee lu ụlọ uchefa etu uchefa si dị wee bido n'isi wee degide edeluwe na n'ebe edezi wee si mba na ifefara n'ụlọ na n'ụlọ afọ ka anyị ga-enebazi anya na ọba bụ nke onye pụta ọsọ ike onye dịkiri jikwu mba ọ na-ekwu na-ekwu ife ịgụta na ife uche gwara ife ịghọta n'ime ya ya bụ maazị ọbasi mhm. ama na ịgụgo ya bụ jọjment kedu uche m ha maka awụ ụmụ ọkaikpe maka uche m si ha maka na ndị na-alụ ọrụ ọbụrụ bụrụ ndị ọkaikpe kwesịrị ịghọta ya bụ ife maka suprim kọt na-ekwu okwu fakwesị ikwu okwu ụdị nke onye ọbụla bụ onye mba onye gụọ ya ọghọta ife ekwu mhm. ọbịa abịaghị dị n'ụdị nke ike ọgbagojube anya e, mhm. ya so na choke efe ilo na ife ịgụta n'ihe m gụtara ama m na enwere ike ịba n'ime tụlewezie otu esi gba nnụnụ m na-eji wee fe mhm. ma otu ihe wugodi ihe kwụ ọtọ n'anya m m na-eche ebe ndị suprim kọt kwujere wụ ilecha ikpe ebulitere lee ka ha shicha uche lee ihe niile e kwuru ọ bụrụgodu na eji okwu na Eh, vootu eh, ndị mmadụ tụrụ ndị INEC weghara na-aga agụ ya iwe webata gụwe gụwe gụwe gụwe gụchaa wee chọpụtazie na ịgbakọzie vootu niile ndị mmadụ tụrụ ọ karịala ndị erejistara ịtụ vootu eche nke ahụ gosiri na magomago na mmiri abala n'opi ụgbọgọ mm-hmm. n'uche m ya na ọtụtụ ihe ndị ọzọ ekwuru banyere ikpe ahụ ihe a ka eme wee sị ndị Imo aghụghọ abala n'ihe a a ga-abịa ka a mara ma e ga-emegharị ya ka emegharịa ya maka ihe a na-achọghị owu ka ọ wụrụzie Supreme Court ga-agwazi ndị Imo onye ga-achị ha otu ihe m ghọtara n'ihe ahụ edere n'ihe m gụtara maazị oke okechukwu kedu ife ịgụta na ya bụ ofu ife ị ga-agwa igbo ịghọta n'ife ede mma ekwu ka onye nke mbụ si kwuo abụrụ m onye ọkaikpe adụm anwa ime ka onye ọkaikpe ma ọ bụ na TV mana ife mụnwa ghọtara ife ndị kpere ikpe kpere edoro mụnwa anya maybe because na mụnwa ada aghọta ka ndị ọkaikpe si aga mana ọ bụrụ na ndị bụ ndị na-achịkọta elekshọn bụ INEC ha nwa na onwe ha awụrụ akwụkwọ ha wetara maọbụ ha nwa wetara rizọtụ eji kpebi ikpe ọkwazi ndị uwe ojii mana INEC bụ ndị na-akpọ rizọt awawo ndị wuru ekwu awawo ndị ọmpa ya akpọrọ ọ bụrụ na ebe a na-atụ ọkpọ mmadụ na-abụ na-akụ ọkpọ ọ bụrụ na ediskwalifai ya ọ refri ga-ekwu ọ bụkwa na akpọ rizọt ọ refri ga-ekwu ọ bụkwa na onwe ka ife si gbagwoju anya ọ nke refri kwuru ga-aga mana ọ bụzie na a na-atụ ọkpọ onye nọ na ring side nọkọtago onye aka elu si na onye nọ ife ya del ka a ga-ekwu o nwere ka a ga-esi degịtagodi ife na akwụkwọ mbụ ndị jọji si nọ refri a kansụl ọkụ na-egwapụ ezi ife ya ọ refri ka a ga-ewe mana nke ọ dịzikwa ka e wezigwalu ndị nọ n'akụkụ tụghapụ refri n'akụkụ anọ nwere ka refri si zọwa onwe ya ma ọ kwuo si nekwa ka ya nwa si wee chee ka ife adịrị ma ọ ka suprim kọt ji sị ebe ọ bụ na enwere ndị wu refri bụ ndị kwesịrị ime ife a kedu ife ha nwakwuru kedu ife kpata ha ji kwu ya ọ ha nwa kwesịrị ikpebi ya bụ ihe ebe ọ bụ na ha ekpebiena ọ bụgodị na onye ọzọ nweta ihe ọzọ ọ a ga-ajụ refri ife ọ dabara n'ife ị na-efe ka a na-ekwu kedu ka isi ifu ya ha nwa akọwa ebe refri wee ndị ọ diskwalifai onye nwa ya akọwa na nwaanyị ji diskwalifai ya ọ bụrụ refri diskwalifai chazie onye ọzọ eti ebe ọzọ kaghasịa ife refri kwuru ọ bụrụ na ọ dị etu ahụ ka ọ gbagbojuru anya ife aka dị mma gwụ asịsị megharịa anya bụ ife ka emee ya ka o doo anya emezie ya etu ahụ onye ọbụla eh, ndị nta mm, ah, ah, enedo eh, refri anya enedo ndị na-ede akwụkwọ anya adịshọ ife melụ o wee wee anya etu a ka mụnwa si wepịa maka na izuụka gara aga ọgụ ahụ maazị odeluga si na na um, na uche adịghọ n'ife melụ ọ dịghị ya eziokwu adịrị ya maka ọ na eziokwu dị ya ndị mmadụ ama na akwụ nyere eti mgbu mhm. ya ọ dị mkpa ka Igbo ghọta um, ife gbasalụ etu esi adọ ndọrọ ọchịchị demokrasi maka na ọchịchị ndọrọ ndọrọ ọchịchị demokrasi ife dị na ya bụ na ewepụtara na ndị ọbụla ga-abụ ndị ga-arọpụta ndị ga-achịkwa ya bụ ife bụrụ ife Igbo ji wee siri isi nna nna anyị fagbuo bụ fa na na-abụ atụbalụ nwoke ikolobịa ọbụla apụta n'ama akpasi ogbụbọ eje n'izu onye ọbụla ekwekọtasịa. ya ọ ka a na-ekwusi n'Igbo kweta na power belongs to what the people apụta na demokrasi mgbere ọkwụ gọọmenti ọchịchị nke ndị mmadụ wepụtalụ n'ọfanwa na onwefa ga-arọpụta ndị ga-achịfa gọọmenti of the people for the people by the people so mgbe a tụrụ vootu ịma na polin but ọbụla ekwesịghị inwe onye INEC nwee onye ehm, ndị na-ejelfe ojii. ọtụtụ ndị ndọrọ ndọrọ ọchịchị dị iche iche nwee ndị uwe ojii bụ ndị sekuriti politikal pati ọbụla so wee zụọ ọchịchị afọ enwee ndị na-anọchi anya fa maka na anya onye bụ okie atụsịa vootu niile onye bụ ịtụ vootu ewelu ya bụ meshin ewepụ na mpempe obere kaadị afọ enyere onye ọbụla itinye ewesị mba nwoke na iso na ndị na-ele afa na akwụkwọ na ihe esotu vootu asị na ekridenshal enye enyeghị akwụkwọ balọt ijezie tinye nwalụ ndị ịchọ iti isie itinye na balọt bọks agbasaa voting achịkọ akwụkwọ niile kpopụta the returning officer nọ ebe afọ bụ onye bụ onye isi ndị INEC ewee chịpụta akwụkwọ iru onye ọbụla ewee gụba vootu agụsịasị na okeke welụ nke okafọ welụ nke n'ime nke agụsịa ndị afọ ndị pati bụ ndị na-anọchite anya onye ndị na-azọ ọdọrọ ọchịchị anyafe adị ya afọ asị oke na fa n'ife agụ fanwe eme gịnị onye ọbụla asaina onye uwe ojii asaina onye nso wee INEC dị bụ onye isi ebe a asaina ewela akwụkwọ nke original jide wee jebe lokal gọọmenti bụ collection center ndị ọbụla bụ ejenti ebe ahụ ma polisi nọ na polis but right ejide akwụkwọ nke anọ akwụkwọ afọ ka a na-akpọ EC8A eluzie na lokal gọọmenti E achịkọta vootu niile atụ na polin steshọn niile dị na lokal gọọmenti kpokọọ ya ọnụ wee gbakọọ ekpolukwu etu a from local gọọmenti wee gaa na steeti kapital eluzie ebe afọ ewee kpokọọ fancha wee ruo ụlọ oife kwesịrị ime n'ime elekshọn nke eme n'Imo steeti wee si na ọ nwee 388 polin units INEC si na na aghọtara ife mere ebe afọ n'ọgba ka wee gụpụfa ofu ife anyị chọpụtazi bụ na n'ime 388 afọ 388 polin booth unit niile ebe niile atụ vootu dị ebe 2,300 and something n'ilezi anya ọ bụrụ na eke ụzọ ịsatọ ofu ụzọ ka ekpopu ifro na onwe ndị tụ vootu vootu faejiozụ um, ya mee ife na ọ dụrọ mma mana ọ bụrụ nke a ka anyị na-ekwu kama na INEC si na ndị afọ adụrọ mma e wee mesịa wee kpọọ rizọt wee sị na ihe dị ọha nwunye ụzọ dị mma jezilụ kọt wee na-asị na ha chọrọ ikpote ya bụ vootu wee kpọbata ya na elekshọn na afọ ife ji wee megide wee wepụ ya eluzie na kọt ụzọ dị mma wee gwa ndị polisi si fa weta rizọtụ nke enyelefa wee were ya bịa INEC ewetazi rizọtụ nke ya ihe dị ọha ewetara rizọtụ nke ya politikal patis ndị ọzọ ewetara rizọtụ nke fa ndị lower court wee sị mba sisi wepụgodu na fa ekwetara na ọbụrụ polisi ga-eweta rizọtụ na ọbụrụ na fa amụrụ ụdị rizọtụ a polisi ji wee gapụ ya eje apil ofu okwu afọ ekwu mana eluzie suprim cot suprim cot wee sị mba na ebe ọ bụ na polisi na inec kwetara na polisi nọ na polin but na inec ọ bụ ihe dị ọha ewepụtara rizọlt nke fanwa ka ekpere ikpe igosi na ike nke ihe hope ụzọ n'ime weta nọ nke a na ya n'ọgba njọ o nwere onye chalenjiri nke ọ weta Supreme Court ebe ọ bụ na polisi na ya anunu ewetara ọzọ isi na nke na ife afa weta abụrụ ya na a ga-eweli ya ebe ọ bụ na polisi kwesịrị ịnọ ebe a na ndị nọ na lower court kwesịrị iweli ya ọ kwara ebe eji wee were si ka ewelu 213,000 votes asị Hope Uzodimma nwee ebe ahụ na 388 polling unit mana ịlezie anya ihe dị ọha ka a si nwere sọsọ 1,905 votes ife ọfụma ọ dị ka ọnwa ife gara ebe ahụ maka na ile na Hope Uzodimma na-enwe 215,000 eh, votes enwere ike iwin ndị APC ewinuru elekshọn na any of those polling booths mgbe a zọrọ elekshọn nke House of Assembly mgbe a election elekshọn nke House of Representatives or Senate ịghọtago so mana ị na-anya n'ife niile a na-eme igbo ofu ife m n'ife a bụ na anya onye bụ okie ọ bụrụ na anyị chọọ ịbụ ịna-ewepụta ụdị ndị ga na-achị anyị anyị ga-agba mbọ fụ na etu esi atụ vootu na anya anyị dị ya maka na ife dị n'ife a bụ ma ndị politishan na-eme gangwu gangwu polisi dị ahụ ma ndị INEC apịakọrọ apịanye maka na INEC alụrụ ọrụ ya maka ọ bụrụ na INEC lụrụ ọrụ ya ọ ga-eso na ndị ga na-aba mba na-asị na ihe dị ọha n'ọfa ọlịa n'ọya win anụ ya win eweta evidence mana ha wetara ha dugide nwoke pụta n'ama gbarapịa ịbaala nkata ebe m chọrọ ka tụnye ọnụ n'ihe maka ihe na-ewute m ụnọ na-awụzi alụwa ọgụ a na-agba mgba a na-agba mgba a na-agba mgba a na-agba mgba onye ọbụla atụrụ n'ala asị na o meriele <laughs> agaghị ele anya ma mgbe a gbara agbakwara ya dịka iwu si si gbaa mgba mụ na gị na-agbazi mgba mkpọ ndị be anyị achịkọrọ gị tụọ n'ala anyị nwa mmadụ ise sọ gị ọ bụrụ ha ala n'azụ gị eruola ala si emeriele m ọ dị mma maka ile anya ihe ndọrọ ndọrọ ọchịchị n'Imo steeti aji ada ama anyị na-ekwu maka imo steeti ka m were kwa ohere a kwuo ọwụhụ naanị imo steeti ka ihe a na-eme ihe wụ naijiria niile ala igbo niile ka ọ arahụla ka ihe a bidoro taa ọ naanị ndị imo maka ile anya ihe niile ndị suprim kọt na ikpe ekpegoro ekpe a na-akpa maka gị hụ na o tele eh, eh, aka enwe nọ n'ofe Mhmm. Mm-hmm. ajụjụ m na-ajụ ndị Igbo agha ghọtakwara na-enweghị ebe eji azụ aga mm-hmm. giri giri giri mbụ ọ na-awụ ebute rice ebute akpa rice eke ego mhmm. mm-hmm. ịnara ego ga etonyere onye nke ahụ ọ bata ya erie ihe niile ee eh, were mhm. ọdịmma ụmụ ụmụ gị rie mechiere unu ụzọ mhm. ya wụrụ akpịrị akpa rice na 50 mhm. naira ihe o butere ụnụ. ị hụla na ugbu a ọ gbagoteziele enwere ike ị na-eke unu obere ego obere ego mana a amarala ebe isi mmiri nọ ya mere na ọ wụrụ na ahụhụ ka e ga-esi kwụsị omume a ezigbo nsogbu dịrị ndị Igbo mm-hmm. ezigbo nsogbu dịrị ndị Igbo maka na Igbo nwere ego Igbo nwere ego unu agaghị enwekarị federal gọọmenti na ego mm-hmm. ọ ya pụtara na e echi ọbụla ha chọziri ishi Abuja ahọọ lekwa onye ga-aba lekwa onye ga-aba lekwa onye ga-aba mm-hmm. ihe sọrọ unu mee etinye onye ahụ ndị Imo ebe a na-akpa nkata ọ dị mma na ihe a mere n'Imo ebe ọzọ ka eme ya magbuo onwe abịa maka ịjụọ m ala Igbo niile na ọchịchị a na-achị n'ala Igbo niile Imo na Abịa ọha ka njọ ajọ ọchịchị etụtụrụla e, e, steeti abụọ a mebie ya wụrụkwanụ steeti mba chịrị hmm? mm-hmm. eh. a ga-ama ihe mere ihe a n'ihi na ọ bụrụ na ndị Imo ndị Abịa ndị Enugu ndị Ebonyi ndị Anambra ndị Delta Rivers mm-hmm. ga-enwe ike hụ na onye ha chọrọ ga-abanye n'ọchịchị ụjọ ụjọ ga-atụwa ndị na-achị ịbata gị mara na ịchịa otu na-adịghị mma ndị na-achị ewepụ gị ewepụghị ọ na ihe ahụ emeghụ ọ gaghị adịrị mma ihe ọzọ m chọrọ ịrụtụ aka legode anya maazị Odelugangi nwapụrụ na atụrụ vootu niile atụrụ n'Imo tụchaa agụọ ndị niile ga-aga senet gụọ ndị niile ga-aga eh, House of Rep gụọ ndị mm-hmm. niile ga-aga ebe ọbụla ha ga-aga ele anya ewepụ e, e, e, in fact including Rochas hmm. Okorocha maka ọzọnụhụ seneti under APC enweghị otu onye batara under the umbrella of APC mm-hmm. mana lee ugbu a ewerele hope ụzọ dị mma tinye n'ọchịchị ọtụtụ ndị zọrọ elekshon na pati ndị ọzọ ịpụta gị ebe ahụ mapụ makpuo APC mgbe ị na-aga azọ elekshọn na pati ndị ọzọ si n'ọgị kandideti ndị ọzọ mgbe a na-atụrụ gị vootu iche nọ maka n'ọgịnwa ichehụ na ele anya pati ịnọ na-ewe na-azọ ndọrọ ndọrọ ọchịchị machiri ndị tụrụ gị vootu mm-hmm. elezi otu ị ga-esi e, emecha elekshọn etinye gị emezi ihe emere na suprim kọt asụ agbụrụ n'ala akọbeghị ịmafeele makpuo APC ọ dị mma mana ndị be anyị si na ọ bụrụ ikunye nwe enwe mmiri iwu nsogbu n'onye na iko o ji ṅụ mmiri o tega anyị na-ekunye enwe mmiri na-arapụrụ ya iko ejiri ụjọ na-aga onye nwe enwe n'elu maka ihe omin bụ na ọ bụrụ na mmadụ ga-azọ elekshọn gwa gị si gị na nekwe bịa iweluzie nye ya n'aka si ngwa ya gawa n'iru na-ekwado ya ichigakwazi azụ nyanwa atọ nụọ jebe ebe ọzọ ịfụrọ na onwere okenye nwa ife dị ọ bụrụ na ọ bụrụ ife gị na ya kwuru ị ga-anapụ mmanụ ya ekene dịrị Chukwu eji m Anambra steeti malụ um, na a na-eme impichi gọvanọ e, o mekwa ka m mara na enwekwara ike iripil e, gọvanọs ọ bụrụ na ụnụ alaikiri ife gọvanọ na-eme ọ steeti ka ọ dị n'aka iripil ya chọtanụ signatures repeal oh ya ọ bụkwanụ na ụnụ achị na ha adịghị eme ọfụma ndị nọ na House of Assembly bụ ụnụ ka a na-anọchite ụnụ agwa ha emeghị impeach ejiokwu na Supreme Court ekwuo na ya ọnya ndị ọkaikpe kachacha n'ala niile mana bido kịta onye arụrụ ọrụ bụ ife ọ nọ ya nke ọ ọ bụrụ na ọ lụrụ ya enwere e ka esi eme bụ ife eji nwa kwatuo ya mana ka ezi ka anyị nwa ya ma ndị nọ na steeti o ma ndị anọrọ na steeti bụrụ Igbo kedu ife anyị ga-eme ka anyị kpọọ osisi kwụsị na-alụ anyị n'anya oge ọbụla kedu ka anyị ga-esi wee saa anya kịta kwado akwado ka anyị bụ agadi nwaanyị anyị adaana ya ka anyị ga-adị ugboro ole ka anyị bido gụwa ife bụ n'ụkpọ ọnụ kedu ka anyị ga-esi dozie ụzọ a ka ọ dịla anyị mma ya bụ ile nne ife niile ekpe n'ikpe a ịfụ na ebe nsogbu ebe mmiri si bụ opi ụgbọgụrụ bụ ndị bụ ndị akpọ kafara olo na elekshọn INEC ịghọta o mere ifele ịghọtago ka e a niile INEC anọkọtara wepụta rizọt na-asị oke na rizọt ndị polin presiding officers nọ na unit polin steshọn weta anaghị ekwerọ nke hope ụzọ dị mma weta bụ sọọsọ ndị ejenti ya saịnụ onwere ndị ọzọ saịnụ ọnụ ịghọta mm-hmm. kedu ka o si nwetazi result from polin station 388 police jide ya mana onwe ezi onye ọzọ mgbe ekpere ikpe so mmadụ iri na ịtọ ka hope ụzọ dị fa bụ ndị nọnụ bụ ejenti ya na ha ji e, e, resọt ọsọfa bụ nke ido n'iyi wee jụọ ajụjụ ka a e na-ekpe ikpe afọ ụfọdụ ndị gee ntị si na tọrọ ọnụ fa mana ife niile a na-ekwu INEC ewepụtara any evidence to say okay na efe ma anyị ji wee jụ rizọtụ a na efe melụ kama fasi na na fam ahụ otentiketi nke ndị polisi ji mana ka eke polisi si jide so result sọsọ one side of the agent presiding officer assigned ya ịghọtago mm-hmm. so ịfụ na aghụghọ dị ya and if aghụghọ abụọ akpacha anya e ka m kụzie ya bụ ekwu ka ọ ya bụ ebe isiokwu dị akpacha anya wee a na-eme ghanwu ghanwu emegide ebili onye chọ ti onye oligholi maka ọbụrụ ndị mmadụ wepụtara ya ndị ọbụrụ ndị imo steeti wepụtara ya fabia ejide e, e nwunye maka na onye izili ozi ị ga-amụ ife izilie o jere ya ka unu si chọọ unu si ya nwoke bekee na ọ bụkwana n'ife akpa ụbọchị ya na-ezighị ozi ya maka na ọ dị ka ya maka na onye bụ gọvanọ bụ ndị baik ndị Igbo ka ọ na ejela ozi mana kịta ọ dịzị ka onye wetala eweta ti ya bụ ụdị ndị ọcha si wetala anyị waran chips. Mm-hmm. kedu ife Igbo ga-amụta n'ife a ịma ihe mbụ ilekwe n'anya n'uche m ọ na-adị mma anọtụ elee ka Igbo chi ebi mgbe Igbo wee Igbo hmm? maka na ọ na-awụ abịa n'ụmụnna mhm. enwe akpa nkata kpa nkata kpa nkata enwe ebe a ga-akparu nkata ndị okenye asị ka a ga gbuo izu mhm. abaa n'ụlọ gbuo izu agbacha izu pụta asị lekwa ihe a ga-eme tupu agba tupu agba izu ahụ akpala nkata ahụ onye ọbụla wụkwa nwoke n'ama ahụ egele ntị ghọta okwu nọ okwu nọ n'ala a na-akpa mm-hmm. agbazi izu si nekwa ebe a na-aga agawa mana ihe ị ga-aghọta nke mbụ agaghị awa anọkọta mkpụrụ mmadụ abụọ ma atọ abụọ n'ụlọ pụtasị gị agbala izu ọnwụhụ ka esi gba izu mm-hmm. ee eh? nke abụọ onye edunyere ya ga-agba izu ghọtara na ihe a hanyere ya n'aka bụ ọdịmma ezinụlọ ama ha agbachakwa n'izu dinye mmadụ ozi si nna gaanụ kpọtọ nwoke a gaanụ kọọ n'ubi a ka anyị mara ihe ha ga-eme ngwa gbazienụ nkịtị hapụ n'okwu a ka anyị lewe ha ihe ọ bụla e mmadụ niile ga-ekwekọrịta mm-hmm. ya wụrụ ihe ndị Igbo ji si akpazie nkata ahụ ya ghọọ ngịga ugbu a igbo anaghị agba n'izu maka apụtasị gị kedu onye ga-achị ụnụ ndị mmadụ ọtụmadụ kịta ọtụtụ ndị ọ na-ewu ọkụ n'obi ọ na-ewute ihe na-eme n'obodo ha ga-apụta ma agbara ọkụ e, mmiri ozoro ha ga-aga tụọ vootu ịtụchazie vootu aba agba izu pụtasịzie gị na lekwa ebe a na-aga nke nwa na onwe gị mana ọ bụghị ihe a ka ị chọrọ ịga jụọ ụmụnna na mba ọkwaghị ihe a ka ị chọrọ bọta anapụla gị ọnụ okwu inwe ha ọnụ ịbịakwa na nkata anyị na-akpa kịta ihe dị ọha meriri ọtụtụ ndị na-ekwu na e enwekwere ka ọchịchị eh, magomago emere nkata ahụ na-emechie na-emechie na-emechie mhm. nke aha wụrụ nke mere n'Imo steeti ndị chizi na-eji abịazie ka chizie si gị lekwe mhm. ihe ga-anabi okwu a n'uche m nke mbụ onye ọbụla atụrụ vootu ya ga House of Representatives na steeti unu tụọrọ ya vootu unu tụọrọ ya vootu na pati ọbụla ọ nọ na ọ krọs akapet achụpụ ya ya la nna ya ọ ebe nsogbu a ga-ebido n'uche m mhm. onye ọbụla bịara zọọ vootu esi na azọ vootu na APC ị na-azọ vootu na PDP ị na-azọ vootu na APGA ihe ọbụla isi na-azọ vootu ịpụta kpọọ ndị bụ unu lekwe ebe m pụ si unu tụọrọ m ka m ga eh, nọchite anya unu e wee tụọrọ gị vootu gị merie bazie ebe ahụ tụgharịa na ọwụ chụpụna ya maka na nwoke na-amaghị ebe ọkwụ enweghị ike imere gị ihe ga-abara gị uru Mm-hmm. maka ada ama ama Supreme Court amaala iwu tinye Hope Uzodimma ọ wụrụ na na-eji na-eji okwu na ndị representative niile banyerenu banyere na n'anya ọma and ha na-anọchi anya ndị be ha ka ihe wutere unu Hope mma baa na eh, eh, eh, gọọmenti haus oge na-adịghị anya representatives a impeach ya eh, echụpụkwa tinye onye unu chọrọ ọ na demokrasi na-aga mana ihe nọzi ugbu a wụ igbo ekwerele ọcha bute ọcha hụ bute onye na-akwudo si lekwa eziokwu mhm. so ọ ebe e ga-ebido mechiwe n'uche m mhm. um, eh, ndị ezinụlọ ndị ama ndị eh, vileji kọmuniti ụnụ họọ mmadụ jisi na ike hold onye ahụ akantebụl ya ga-arụ ụnụnwa ozi ka unu si chọọ ọ bụrụkwanụ na ọ gahụ unu nwere the power under the constitution weghaa ya chọọ onye ọzọ tinye a ga-ama maọbụ anụ enu maọbụ anụ anụ. maka mgbe a na-azụ elekshọn isi na ị nọ na APC ọbịa nwere ife ndị apc depụta ya alụ nwee ebe ndị pdp depụta nwee ndị app pati ọbụla nwere ife a na-akpọ manifesto ọ bụ ife fasikwa ga-alụ so ọ dị mkpa na ndị anyị na-eziga ọchịchị abụrụ ga-abụ oteta ụla ife na-eme maka ọ ka igbo si dị ị ga-ekwu ebe ikwu ị ga-ekwu ebe ikwu ekwetara e m n'ife maazị ọbasi na-ekwu ekwekwara m n'ife anyị na-ekwu mana ife ọzọ dị m mkpa abụrụ na ndị pati enwero manifesto ha nke na-ewute bụ na ndị be anyị anyị enwero manifesto nke anyị anyị enwere ihe anyị na-asị nkwa nọ nke a bụ ife anyị chọrọ ọ bụ na isi APC sinisi PDP sinisi XYZ sinisi ABD na-ekwe ife anyị chọrọ ọ ga-abụ onye ọbata mm-hmm. maọbụ suprim kọt tiri ya maọbụ anyị nwarọta ya maọbụ na ọ ya n'anya anyị na-ene anya n'ife ndị ahụ anyị si n'ekwu ife anyị chọọ ọ bụrụ na o mere nọmba wan o tinyere aka na ya ọ na-achọ inedo anya na nọmba tu ya na ya ma na ọ bụrụ ife anyị kwuru ka ọ na-eme anyị eji atụ ya tinye onye ọzọ maka ọ bụrụ na anyị si ka anyị rapụrụ ya sọsọ ndị pati ka ha nye anyị manifesto ha ah, a ga edi ya ka o si ede ha ma ọ ga-abụ ọgwụ na onye ọsị na ya ga-alụ ilo ụbọchị ahụ o je wụọ aja na ala ọ sị gị na mgbe ya si na ya ga-alụ ilo na ya kwuru na ya ga-eji kọnkrit wee lụ ọ bụrụ kolota ka ya e kwuru ife e kwuru na ya ga-awụ ya aja ọ ka mma na iji aka anyị si na ekwu ihe anyị chọrọ na ka o si dị ọ ga-awụ ọgwụ na iji ime ya ka anyị si ikwu anyị ama na ịkpụrọra anyị ma anyị akwatuo gị mhm. ikwu dị ka efifie maka na ife Igbo kwesịrị ịdị na-eme bụ permanent interest not permanent friends. ọ bụrụ onye ịfụgo na ndị na-achị achị ndị politishan abụrụ um, ọ bụrụ ndị eji aka ọkwụọtago and eh, ifefa na-abịa ife ị ga-eji ma na abụrụ ndị eji aka bụ mgbe nwoke ga-abụ otetazi ụla because na ọ fụzi dịka Igbo na-atị na n'onye bụ igu ka ehu na-eso o oh, maka na onye a bụ gọvanọ onye ọbụla agbapụta sue o oh, nna ma ndị ga-eje gbekpu anyị ma ndị ga-eje kọsikọ mgbe ị na-agwakwa onye ọbụla na-asị na onye a bụ onye ala <laughs> ọ na-ekwu na si atụkwasịnye uche na ọ bụrụ mmadụ mana ụbọchị ọbụla anọkọtazi asị o oh, ike na nọ gọvanọ agbakwuo ya ịma na histori Igbo anyị elu nrọ n'ụdị ife a o nwere mgbe o luzi bụ na ofu onye kalilora n'obodo ọ bụrụ na ofu onye bụ anyanwụ afọ na-etizila ọra ọnwa na-etili ọra <laughs> ma ọ bụ ọnwa asị na ọnwa na-etili ya bụ ofu onye bụ n'otu ya ka ọ ya bụrụ onye tizi ili nri ọgbakwue ọ dịbụrụ etu a n'ala Igbo ife aso na ife Hausa wetara nke bụzi na ndị ọchịchị omenala na-eje welu staf of office na gọvanọ ọfis Eh, ọ dị e ihe niile n'ala na igwe na-edezi wel satifiketi gwa mgbe igwe <laughs> ga-eji jide ọfọ obodo ịghọtago ọfọ nna nna afa gboji wedata kwue ka esi enye ọfọ na ọfọ ma onye jie asị na gọvanọ ifugo ewelfu nwayọọ nwayọọ na-enye ike to ndị ekwesịrọ so gọvanọ kịta anụnwa bụ osiele ọra ọra ayamalisi ma onye ara esiwula ọra mana n'ime nkịta anyị emego ndị gọvanọ bụrụ ndị ga-abụ ha siela ọra ọramanzi ọ maka executive gọvanọ ọya ka onye ọbụla ji agbapụ na pọtie mhm. maazị ọbasi kwuru maka ọ bụrụ ebe ife na-aga n'anya ya ọ bụrụ na etu esi bịafu like Imo steeti ị na-anya ife niile nọ na House of Assembly ọ dị diverse different political parties eto o kwesịrị isi ya bụ onwezi ife niile gọvanọ chọọ ime o wepụta uche wee mee gba mbọ fụ na kavara niile bụ ndị na-achị nọ na House of Assembly na anya falulie na fa kweta n'ife ọ na-ekwu maka ọ ya bụ the beauty of democracy na ị ga-akọnvinsi ndị ọzọ ọ bụrụ efe ọbụla ịchọ onye ọbụla aza ya esa na-eme isi ka nkenu maka na ọjọ mere n'Imo steeti mgbe okorocha na-achị ndị asịsụ asembli na-ekwe isi ebu iri afọ gana mosgo ma na-ekwe isi ka nkenu etu a ka ọ dị na Anambra etu a ka ọ dị n'Imo dị na-abịa dị n'Enugu maka ọ ọsọ gọvanọ nwere ikike na haus kwesịrị ichie nche ka ọ ghara ikpa agwa ga-emebi obodo na na ife dị mkpa bụ na anyị na ndị Igbo ga-aghọta etu ndọrọ ndọrọ ọchịchị politiks si aga maka na ọ bụ igbo ọ gbara anyị nwegharị maka na ọ bụrụ ka anyị si achịgbu onwe anyị otu ihe m chọrọ ikwu <laughs> eh, ịma na eh, ọtụtụ ndị na-ege ntị unu amarala na anyị eh, bi amerịka ebe anyị si ewetara unu ozi a unu amarakwala na onye isi obodo a nwekwara nsogbu nke mm-hmm. ọtụtụ ndị na-ege ntị maka ikpe a na-ekpe maka nwoke ma mm-hmm. ga-ahụ na um, uche nọ n'ihe a na-ekwu mm-hmm. ekpecha ikpe ọbụla e ga-ekpebi otu ọbụla eji kpebi kama ile ka ikpe a si aga ịhụ na enweghị otu onye ga-anọkọta dọbiri si n'ọya na soya nwe mhm. a ga-eleru anya ihe ọ na-eme mhm. yes ịma ihe m na-echeta mgbe mgbe bekee bịara ala Igbo o eziokwu na-enwere eh, eh, ibini ụkpabi na arọchukwu agara Eh, tisa gaa nri eze nri tisa eh, wegagodu ndị ahụ ọtụtụ obodo n'ala Igbo ndị ọcha ga-abịa bịakwute asị kedu onye na-achị obodo a akpọ okenye si lekwe lekwe ọya na-achị ha ga-agbagido gwawe gwawe gwawe lekwe ihe ị ga-abịa ka anyị na gị nwee eh, nghọta ka unu bịa mara ka anyị ga-esi chiwa ụlọ nke a jikwebe nke a jikwebe a ga-alụgide ọgụ ahụ kpagide nkata ahụ kọwagide kọwagido ebi n'ụzọ ụtụtụ nkata ebidoro na mgbede abalị gara aga n'ụzọ ụtụtụ mhm. emezie nwoke ike gwu ya ya azị oke ekwele m ka m gaa hie ụra isi unu ga-achị mee na ihe machiri ụlọ bekee bilie ka ọ pụwa si ya ngwa gwazie ndị ọzọ nwoke asị ha a ọgwụkwa ka esi eme ebe ahụ mụnwa ekwele nwanne m nwoke ị ga-aga jụọ ya ma o kwere ọ ka igbo si emebu ihe nwoke ọbụla nwere ọnụ na nkata ọbụla a na-akpa ndị igbo agaghị anọkọta hapụzie ka otu onye wụrụzie ọnụ na-ekwuru ọla ọwụhụ omenala igbo nọọ ihe na-ewute m dịka oke si kwu ọ dịghị mma mhm. na ga-agba mmadụ nkịtị mhm. ọbịa ya adọbiri for whatever reason si na ọ na-anọchite anya um, onye ndị ọma ndị ọ sị na ọ na-anọchite anya ha amara na ọwụghị anya ha ka ọ na-anọchite agba ya nkịtị ọ ya wee be mmiri chụkwa n'opi ụgbọgụrụ mm. Ah. Mm, maazị oke yes ife ikpeazụ ah, maazị ọbasi maka a sị nọ ọ bụrụ na arụ gba arụ ọbụla omenala a na afụ m na ya bụ arụ gị omenala anyị arapụ ugo ka ndị a na-eme ka ndị ọmakaobe na-eme ka o si sọ ha ha welụzie ya na ọka o si ide andị ịma na nne ewu na-ata agba ụmụazị a na-enye anya na ụmụ ya na-enye anya n'ọnụ fenjekwu ndị na-eto eto na-ene anya na-afụ ka ife si aga anyị chere na etu one ka ọ ga-adị echi ọ bụrụ na taa dị etu a kedu ndị anyị ga-aranye echi n'aka ọkwọ ihe a na-eme ka ha na-ele anya anyị na-eche na anyị na-egbuzi oge emesịa taim echenjie ya ihe niile awụrụ adịwa ọfụma ọ bụ anyị ebidoro kwọbanya anyanwụ mmiri ka ọ dị n'ọgụ ọba ọ ga-afịa arụ anyị na-eche na echi eteka mana echi echi nọ nso ọkwa ụnyaahụ taa ịka enya gara aga chineke meela ya ebere maka na ọ ihe fọrọ ọ bụrụ na ya ebidoro kịta taa bụ ugbo ọ bụrụ na ya ebido kịta kpaba ka anyị ga-esi wee anyị ga-esi bie echi ife ga-afịa arụ ụmụazị enwere ife ọzọ ha na-apụta akwụkwọ ada akụziri ha ọrụ adịrị ọha ndị ha na-ene anya ka ha duo ha na ka ha zọọ ha o nwere ihe a na-akụzi ha ife emebigokwa ha ọ bụrụ na ebidoro taa ọ ma dị mma n'echi mba okwu ka i kwuru na taata bụ gboo maka na <clears throat> etu o si dị Aragolo Hope Uzodimma bụ gọvanọ n'Imo steeti mana ọ na-afụ ọfọ arọ ịnọ garutekwafu atụkwa vootu ọzọ ife ndị Igbo ga-ajụ onwe ha bụ nwaanyị daa nda ada na abụọ agụifọdụ n'ụba ọnụ agba atụala ogwe agba atụala ogwe ogwe ka emeela akụ anyị ga akwadowekwa <laughs> ịzọta ala Igbo bụ ịzọta etu esi e, e, ewepụta ndị ga-achị ala Igbo ife ọzọ dị ya maka ife niile Igbo ga-eji wee gaa n'iru dị n'ala Igbo kama n'ụdị ọchịchị nwee ike ịkwado ka ụmụ Igbo wee jee ka ife dị n'ala Igbo lụọla ụmụ Igbo ọlụ bụ ife a na-achọ ọ bụrụ ndị ga na-ene anya na Abuja ọ bụrụ ndị ga na-ezu ego welu wee na-afọ ya n'akpa nkefa ọ dịghị ga-abịa welu ife chineke tiela anyị n'ala wee lụọla igbo ọlụ mana ndị igbo ga-ewepụta ndị afọ na-achịfa kemgbe ndị ọcha ji bịaba anyị ọfịala arụ jide mgbe afọ wee lue kịta ọ dị ka ọ na-esiwanyezi ike ndị igbo inwe ọnụ okwu na ịrọ ndị na-achịfa ị na-anya na ọtụtụ ndị ọcha tiri dịka waran chief ọsọ ife mfiarụ ife mgbu na mmegbu kafa bụ wee bata ala Igbo ekpoghe anya nke afọ eme ndọrọ ndọrọ nke 1960 independence ọ dịka babụ Igbo na-arọpụta mmadụ arọpụta mmadụ dịka akanibia mmadụ dịka Emeaghi Ọkpara Azikiwe Iwefa ka lụọ ọtụtụ ọlụ dị pụla eji e, e ama atụ ibụn mgbe a nụrụ ọgụ biafra ọtụtụ ndị chịrị anyị gbanịlụ dịka etu ọnọdụ anyị si dị mgbe afọ mana anyị ebido na central steeti wee lue kịta ọ fela arụ ịpị aka ọfe dịka mmadụ dịka mbakwe ka ị ga-afa apị aka gasị na apịtala mmadụ maka ndị ọzọ bụ jos ofeke so ọ dị mkpa na anyị ndị ụmụaka ndị ga-achịnụ and ịzụva bụ etu afụ gọvanọns ka anyị jidefa ka fa bido mebe lokal gọọmenti elekshọn mhm. ife na-egbufu ala Igbo kịta ịpụta na na lokal gọọmenti ọbụla ọbụ ana every month appoint ya chairman chairman nke appoint for one month o bukọla ego gbapụ onye nke ọzọ aba ọ dịzịa ka um, ebe a na-abụ elu esetụlụ onye ọbụ mana ọ bụrụ na obodo niile gbakọọ wepụta ndị ga-abụ chiaman mgbe afọ ife gbasara ndọrọ ndọrọ ọchịchị anabaghị n'ime na-abaghị n'ọbara na-abaghị na ụmụaka afọ bido na lokal gọọmenti nwee ike ịba House of Rep ba House of Assembly ọ ha nwee ike ịgbagogidezi azụgidefa fe wee nwee ike afọ aka ọlụfa nwatakịrị aka ọrụ ya dị mma ma nwoke ma nwaanyị aralụ ọkwa gọvanọ tii ya n'aka maọbụ sinetọ mana nwere ebe igbo na-azụfu ndị na-achị achị na onye tigide agboro tigide agboro na-esogharị ndị politishan ọnọkatasị ya nwoke na olu odu efe n'iyi na-ebute ego na oyi ife akpọbịa mụ na-ekwe mụ na-ekwere akpọbịa mana onye ọbụla onye ndị ilo gbara gburugburu na-eche ndụ ya nche igbo ka ọ igbo ka ọ dịrị ihe ọzọ m chọrọ ịrụtụ aka maka na ile anya Imo steeti agụrụ ole asịwụ registered voters ole ka ha dị gogodo mmadụ ole bi n'Imo steeti hmm? otu a ka ọ dị n'Anambra otu a ka ọ dị n'ebe niile hmm. all the Igbo steeti ndị na-apụta ịtụ vootu erughị ọkara ndị bi ebi mm-hmm. hmm? kedu ebe ndị ọzọ nọ ọtụtụ ndị Igbo toruola ịtụ vootu anaghị agazi n'ihi na uche ha elekwana ihe nna gị egburu onwe m oge ihe nwere e atụcha onye ga-abanye abanye ihe ahụ jọrọ njọ maka ọ bụrụ na ndị mmadụ wepụzie onwe ha n'ileba anya n'ihe gbasara ọchịchị na ala ha mhm. ọ na-emeghe ụzọ ka ndị ofu ogiri bịa were ọchịchị oge kịta ana m akpọlite ndị e, ụmụ e, e, katụma ndị yut anyị mm-hmm. na-ekwu okwu ka azọta Biafra mm-hmm. Biafra ebighị n'eluigwe mm-hmm. Biafra ọkwa ebe ahụ ị nọ obi nna gị ama nna gị ọha niile Biafra unu ga-wegha onwe unu si na enweghị ejikọrọ ụlọ na Naịjirịa unu sowuru nsogbu nọ mm-hmm. n'obodo maka ọ bụrụ na uchu unu na-etinye ka unu were zọrọ Biafra e ga-etinye si chụpụ ndị a na-emebi ala nna gị maka ala nna gị ahụ sowuru Biafra unu na-achọ ọya wụ na mmadụ niile ga-agbakọ ọnụ nyụọ mmamịrị a ka ọ gbaa ụfụfụ mmadụ anọkọtakwala sị esoghị m ụnụ ihe machiri unu mee maka na ihe machiri unu mee ihe machiri unu mee na-emezi e, e, e, mmadụ banyezi ebe ahụ ya jụọ ele ihe gbasara m na ọ unu tinyere m oh. so mgbe ị na atụhụ votu ị chọghị iso ị igbochi hụ na onye banyere ebe ahụ banyere n'anya ọma elee ihe ị ga-eji chee na ọ banye n'oge achị gị n'anya ọma onwezi oh. ife ọ na-ejebe ngagharị iwe hmm. hmm. <laughs> Maazị Oke na-achị ọchị ana m eche ah, ọ gentleman Mike Ejeagha na-abịa m n'isi maka gentleman Mike Ejeagha egwu ya niile nwere o nwere akụkọ na egwu akụkọ dị na ya malụ mma o nwere nke bụ um, omekagụ mm-hmm. kedu afa nke ọzọ nke na-akọ maka ime iwere oke dịla onye ọzọ nye onye ọzọ mm-hmm. ọ na-asị na ọ dịrọ mma bikos na imewube mmadụ dị n'ife ị ga-enwetakwa awụ ife suprim kọt ekpee na nke ha ha ekpechaa na Mike Ejeagha sị nọ ikpechakwa ka mkpe kịta ka ọ dịzila anyị nwa ikpe Supreme Court edego ụzọ dị mma nọdugo mana ọ bụrụ na ndị Imo steeti na ụmụnne ha bigasị na steeti gbara ha okirikiri arapụ ka onye a mee ka o si dị ya mma anyị na-eche na ọ ga-anọ arịnọ nọ abịakwazọ ọzọ o nwekwara ike ịnọ arịnọ nọ ọzọ maka na Supreme Court etinyeghị ya ọ banyezie ndị arọta ka ha rụọ ọrụ na na steeti haus ejeria courtesy visit wolo akpa Ghana must go wee na okwu echenje arapịa ọrụ arọ ịnọ imo steeti agbadakwuo ọnọkwa arọ ịnọ ọzọ imo steeti agbadakwuo kezi ihe fọrọ ọ dị mma kịta anaghị weriri aka elu rapụrụ nwoke imo steeti ọ bụrụ kano steeti ya anaba maọbụ nabanụ bụ ọ bụ ndị boko haram ka anyị ga-eje ya biko ka ha meela anyị ebere ka anyị na ha nọdụ ma ya bụrụ na anyị amalụ na ndị ji anyị wụ ndị ilo karịa na nwanne gị ji ife dị ole gị na-eme ya ka o dị ya mma ụna arapịa ife anyị Supreme Court na ndị Imo steeti ụnụ ka ọ dịrị ikpe maka okwu ikwu amaka maka na ife na-egbu Igbo n'ụlọ isi dị n'ụlọ maka na oke nọ n'ụlọ gwalụ nke nọ n'ilo na azụ dị n'ahịa ọya ah. ka anyị ji si ka anyị rakene onye bụ oke dị n'ilo ka a chụwa oke nọ n'ụlọ nke nọ nso ịghọtago ah. maka na ofe ife maazị ọbasi rụtụrụ aka atụmatụ n'uche na etu ụfọdụ n'ụmụ Igbo si akpa agba, maka na mgbe ịpụta asị na ịjụla ana nna gị na ime eso ọkwọta maka na onye chụrụ onwe ya n'ugbo ịghọtago atụba vootu n'ama nna gị ma a sị na ụmụnna na-anọ nzukọ esicha na ịdịrị ya ebe afọ ka ị nọ wee soro wee tupu onwe gị na onye ga-esokwu ife na-emenụ mhm. maka ndị IPOB nọ na-aba mba na-asị sinye ha Biafra enyede unu Biafra unu esi n'ọkụ <laughs> kedu ụdị ọchịchị unu ga-achị na Biafra na-abụrọ unu solu baa kịta onwe onye Biafra na-agụ agụụ ebe a ji ebụrụ House of Assembly ma bụrụ telọ bụrụ chairman local gọọmenti ọ dịkwa ka ndị ndị na-azọ ọchịchị dịka ndị Hamas na Palestine ndị Muslim Brotherhood na-azọ ọchịchị mhm. ha solụba atụ ọha votu pasonwe ọchịchị palụzie asụba flag nke um, nke onye ọbụla asụba flag ya asụba ya nke a na-ekwu n'elu fa na-ekwu nke dịlụfa ndị na-atụ alụ idozi obodo maka na ị ga-egosi igbo oive na-agwafe ụmụaka niile na-akwa si biafra biafra biafra ị ga-egosi obodo na ọchịchị baa unu aka na unu ga-emekarịa mekarịa ọfụma karịa ndị afọ nọkịta ịmara ife ahụ ị ga-eme echi mee ya tata ka ifo ehe maka na afụ n'anya ekwe mgbe ama nkwele unu na ọ bụrụ na o nwere ife unu lụpụta mana oge ncha onye ọrụ na-akwụgharị aka elekshọn na asị si eje na na-abịa aka sensus unu asị si agụ na unu mana apụta ụbọchị a ga-eke òkè n'obodo ewepụta sensus unu si na-emewe unu na-ewepụta adebe anya unu dị 25 ili na ise ma iri igbo na ise mmadụ iri ka afọ etu a ka a ga-esi wee kee mana mmadụ ewe atụtụrụ mbazụ na-egbu nnọọ n'ọkpa si na ya ma ọ bụ akpa asị na ya na-esi ụtọ Mm-hmm. Ah, ịma na ya na-echetara m oge oge a na-eme elekshọn na amerịka ebe a mm-hmm. eh, nwaanyị anyị Hillary Clinton na eh, kedu ahịa oh, Bernie Sanders Bernie Sanders na-adọ ndọrọ ndọrọ ọchịchị na saịdị ndị Democratic Party ndọrọ ndọrọ ka mara onye ga-reprezentị ndị Democratic Party nweziri ka o si bịa dị eh, bute ihe ọnụma mm-hmm. ọtụtụ ndị Democrat nọnyere Bernie Sanders ewere maka elakpuo mere wezikwe na ihe machiri ụnụ mere na ihe machiri ụnụ Trump abata ga jụzie ha taata. <laughs> gaa jụọ ha tata enye unu ohere ọzọ unu ga-anọ n'ụlọ maka na ịma ọwụchaghị ihe niile ka ị ga-eche ka o mee gị hmm? ndị Igbo na-atụ ilo si agbịsị otele ya mụrụ akọ hmm? o ruole mgbe Igbo ga-amụta akọ hmm? akọ na uche oge ya eruole mba iji okwu maka na agbala aka na-aza ana ife na-egbu igbo nya mmadụ apịa aka na-abụ n'anya gbala aka a na-azụ anyị ndị ọbụla iwe e ji ifufu ndị agbata obi anyị ndị ofe mmanụ fejigo nwayọ na-ahazi befa ndị ugwu na-eme ifefe chọọ maka ugwu ifefe na-eme abụrụ ndị Igbo ọnwa ebe o si agala unu apịchie ya ịghọtago mm-hmm. mana ịpụta n'ala Igbo ọrọ ndị Yoruba gbakọ were ofu ọnụ kwue si ọkwa ife ife gbasara iche obodo fanche nche na o nwekwaghị etinye mfe ọnụ na ya na-ebe onye bi ka ọ na-awachi mm-hmm. mana ala Igbo anyị ka nọ na-eche sọsọ ụbọchị anyị ga-enweta Biafra Jizọs si n'elu gbadata ndị ụkọchukwu a na-agwa anyị na-asị anyị na your breakthrough is on the way o tenye ya breakthrough dị n'ụzọ ya tiwazie a na-ekpe ekpere stendi a na-akụ ya preground eju crusade ground eju ọ bụrụ mmiri nsọ ewere na-ana onye pụta ofe ibie Yes. Entende? E outra oh, coisa. Yes. Ntụ na aghụghọ aka nkụ. Onwere onye ga-efi aka onye ọbụla efi aka na-abụ n'anya efie nnọọ mmadụ ewere ọsọ fie n'anya. Ndị ndu ara edu. Ndị ụkọchukwu, ndị bishọp, mụwa asọ ọkwọ bụ na onwere ndị na-eme ezigbo ife kama na ị na ha ntị ka ikenye ọbụla nọkọta ruo olo na-asị ụwa tie mkpụkpọ ya. Ọ ọpụtasị azịfụ a n'ọkara dị onye bute ọ na-emekarị ibie ụfọdụ ndị ụkọchukwu na ndị bishọp pakasịkwu ndị pozishan ọ na-aga etu na-asị kedu onye na-aga moto moto moto moto ga na esu ya. anyị makwa mgbe anyị sokwa fụ bishọp ahụ mana ịfụ bishọp ya amụ ya ọ bụ dịka ụmụazụ ya bụ dịka ndị ọ na-edu ma nkịta mba onye ọbụla ha ya maiti gọvanọ na-agba onye ọbụla na-etigharị ama m mgbe ọ ga-abụ gọvanọ na-apụta ee eh, ma ọ pụta ofu ikenye okene ya mm-hmm. kwanyere ugwu ọ bata na nzukọ ụmụnna usoro ụmụnna ya nọlụ awa ọjị oburu na ya ga-ebugharị ọjị obugharị ọjị na mmadụ ka ọ bụ onwere ike ibi ya eh, mana nkịta ee tupu ọ na-agafe ndị ga-amapụtali e, ọgọdọ saa n'ala aka nkụ anyị abụrụgo ndị otu mkpu kama na um, ịmaga akụwa ka o si atọ na um, onye ya ji agbara ọtọ mana enwe um, isiokwu anyị tata bụ ihe gbasara anụ Igbo ọchịchị ọchịchị dị mkpa ọchịchị ka eji edozi obodo obodo a bụ Amerịka anyị nọ na ya ọ maka na <laughs> ya nwere onye karịrị iwu ana na ọ bụ ịrọpụta mmadụ maachị obodo ka obodo a ji aga n'ihu ọchịchị ọchịchị igbo piba n'aka chọbanụ onye ọbụla kwadobe wepụta onwe gị zụọ onwe gị na ịma nso na ndị ya na-emebi obodo ịbụrụ ndị na-edozi obodo ịbụrụkwana onye bụ onye ndu dịka ndị ụka ikwe ị na-emepụ na ajọ ife si na ya pụta wepụta aka enwe n'ofe na ọ dịka aka mmadụ maka na akaụntabiliti ahụ bụ ife adrọzba anyị omeke onye ọbụla bụzi omeke ịtọrọ onye mesi omekara ibie apụta na-etu nwa ka ibie n'ụwa gbara ebe igbo si mụtasị obi afọ afọ ọkwọrụ ka ọ rọ anyị n'ọnụ tata na anyị na-asị ndị na-ege anyị ntị daalụnụ ma nke anyị kwute ma nke anyị ekwuterọ e, ewere iwe tụghe ọnụ onwe nke iche na ya ekwuteghị iluo na fesbuk igwe e anyị ka isi kwujọ ibezi akọ nwoke o si dị gị anyị nwa mụtakwa mhm. ibezi m akọ a sị na onye amarọ ibe ezie maka ofu onye a na-amachi ibe niile ka ịma nke a ọka igbo si ekwu okwu so ebere ebe a ịbịa na-asị na ike na anyị nwa nnọọ na anyị mụ ibe niile kama nọọ ife anyị fụ anyị na-ekwu maka na ikoro bụ ikoro kpọọ n'obodo obodo agbakọ wee na-ajụ ọ bụ gịnị mere e wezie ozi eji wee kpọọ ikoro a na-akpọ ikoro na ọ bụ na ezigbo ife mere ma ọ na-ajụ ife mere ma ọ na nnukwu ife mere ma ọ na ọdachi daa dịka nnukwu mmadụ nwa ma ọ bụ enwe ike kpọọ ikoro na-asị na ọgbalị mgba na o meli n'agha na ndị ụmụ ikolobịa pụrụ n'agha na femeli ọya ka anyị ji akpọ ikoro na-asị na oge elugo igbo teta n'ụla mm-hmm. maazị bụ ụkọchukwu ọkaigbo esoro anyị taa mana ike na na-abịanụ ọ ga-abata na nnukwu n'onu ya amarọ nwa ozi ozi mmechi unu ga-ezi maazị ọbasi ndị be anyị akpala um, e, e, n'uche m ana m asị onye ọbụla tinye uchu onye ọbụla tinye uchu ọdịmma igbo ọrụ imeji ala Igbo dịrị anyị niile na ibi n'ụlọ na ibi n'ama a ga-agbakọ ọnụ ka emeji ala Igbo ka ọ dị mma Ọ wụghị ọrụ otu onye wụkwanụ ihe a ga na-eche ka e, e, e, onye nzọpụta bịa enweghị onye nzọpụta na-abịa ọwa anyị nwa na onwe bụ ndị nzọpụta ahụ a na-ele anya Mhm. so ka anyị gbakọọ na ọnụ mara ihe a ga-eme ala Igbo ka ọ dịrị anyị niile mma ndewo maazị Okechukwu mgbe m na-eto o nwere ife redio anyị na-ekwu amarọ m na egwu ka ife amụma eme ọ na-ada etu a Igbo teta Igbo teta Igbo teta na chiefogo anyị ekwesịrịzi ịnọ n'ụla ya wụ chiefu na ọkankụ anyị sizie n'ụla binye daalụnụ igbo ka anyị chụọ n'owele nchi n'izu ụka na-abịanụ fraịde ọbụla anyị na-ebido n'ọkụwa 12 midnight na amerịka ka ndị igbo wee na-anụ ozi a n'isi ụtụtụ ekwe ka anyị na-akụ ikoro ka anyị na-akpọ daalụnụ mma mma kachifon kachifonu ndewo